trendybeats.com. anyị jikwa ogo na iji ọfọ ndị be anyị ọfọ n'ogo ka iji ji aga emekwenu m ana igbo niile na ịbụ ofu emekwenu m ana igbo niile na ịbụ ofu anyị furu onwe anyị n'anya ife ọsọrọ ndị ilo m ebe anyị jikwa ogo na iji ọfọ ndị be anyị ọfọ n'ogo ka iji aga alụbala eze ama na-eji aka nwa mba abịago o jiri ba mba o anyị ọkwa mmọnwụ anyị na-eme aka na o emekwenu m ana igbo niile na ịbụ ofu emekwenu m ana igbo niile na ịbụ ofu anyị furu onwe anyị n'anya ife ọtọrọ ndị ilo mebe anyị jikwa ogu na iji ọfọ ndị anyị ọfọ n'ogu Ijikwa ogo na iji ọfọ ndị be anyị ọfọ n'ogu ka anyị ji aka alụbalaeze ama na-eje nwa Mba abịago ihe n'olugo ka ọ na-elu ụmụ igbo ebe anyị ọkụ igbo jiri ka mba o anyị ọkwa mmọnwụ anyị na-eme aka na eze banyị anyị agbaitewe More music on trendybeats.com.